Ndị ọma na-ekiri ihe onyonyo m, daalụnụ hinne. nne hmm? Biko ana m arịọ ka unu shịanụ vidiyo a, na vidio a ka mba dị iche iche were fụ ya. Aka m bụkwa <laughs> Ada Maazị Chomzy oke na-eri ukwu anụ <laughs> ọ dị ka esi chọọ na nwaanyị <laughs> a sịkwanụ m ka m na onwe m maka ichebe ka mmadụ too gị, ọ ga-enwe ike ma mmadụ etokwana gị. Ehee so ọ bụrụ na mmadụ etoro gị too onwe gị n'ihi na ọkwa n'obi aṅụrị nyụrụ ụwa <laughs> Ụbọchị nke taata a sị m ka m gosi ihe ndị Igbo jikwa na-azakwanụ mbara ha n'oge mgbe gboo ma n'oge ugbua ọtụtụ n'ime anyị jikwa ya aza mbara. Ya bụ ihe m ji aza ihe a, ihe a na-akpọ ya bụ gịnị? Akpata. Akpata na-eme ịza ihe ọ gaa ọ na nakwaghị egbu mgbu n'ukwu dịka unu furu nsi eji ya aza anya, kwumfụ ka si aza ya, hmm? ọ na-eme ọga were were Biko aka m na-arịọkwa ka ị shịa m vidiyo ka m na-etinyekwa vidio ka ị wee na-enenekwa wee na-echetakwa ihe ndị oyibo na-akpọ flashback ihe ndị anyị na-emegasị tupu anyị agawa ebe ọkụ na-enwu n'elu, hmm? nne hinne, Daalụnụ nne ọ bụrụ na ushe shịanụ vidiyo obi aṅụrị ga-akpa m biko bikonu Daalụnụ n'ihi anyị ga na-akwalitekwa asụsụ Igbo, omenala Igbo na nri eji mara ndị Igbo. Hmm? Daalụnụ, ahụrụ m niile n'anya, ka emesịa.